Nigerian musician Ilerioluwa Oladimeji Aloba, popularly known as Moba, don't buy at the age of 27. What brought about this guy going at this age? We do not know because the cause of his buy never been disclosed. Most of his fans and friends have been thrown into asking some questions why this guy go buy at this age. Most of them have been in doubt that this cannot be believable but I believe someone has contacted his elder brother who confirmed that Mohbad don't buy at the age of 27 but he was not able to say that this is what made him to buy at that age. You know that many persons love this guy because he has a dedicated fan base. This guy is quite a gift in the music industry. Mohbad is a person whom we know that once you listen to his music, your spirit will surely be lifted. When you listen to one of his albums, Feel Good, you will try to confirm that this guy is really gifted. But now, he don't buy at the age of 27. What brought about his buy? Ịchọrọ ka anyị mere gị birthday shoutouts, announcements, advertisement of your products. Chat us up on WhatsApp through plus 1298 Mobad, because of his lyrical prowess, has been signed by most of prominent figures in the music industry, such as Naira Mali, Bella Shumda, and others who have signed this guy just because of what? The gift God gave to him, which he channeled it to music. Animalo, at the beginning of this year, Mobad came out on video and told people na enwelu ndị na-achọ igbu egwu egbu okwusie ya bụ ihe ndị mmadụ a na-asị ihe ọ bụ eziokwu ka ọ bụ asị enweghịzi onye nwa ma ọ bụ ndị ahụ ọ na-asị na ọ bụ ha nwa na-achụgharị ya na achọrọ igbu ya egbu bụzi ndị gburu ya ugbu enweghị onye nwa mana ka akụkọ si wee na-akọ na onye si na ọ jụrụ elda brọda ya ma ihe enụnwa a na-akọ abụ eziokwu asị na elda ya nọ na ụzọ ije na hospital ya bụ ọ bụrụ na a na-asị na o jee na hospital o gosi na ọ yara ahụ ejiri wee buji ya ụlọọgwụ mana enwezi onye ma ma ọ bụ ahụ nke dakwasịrị ya ka ọ bụ na enwere ihe ọbụla bụ ihe ọzọ dakwasịrị ya bụ onye maka na ka a na-ekwu na ọ nwụrụ ekwughị na ihe kpatara ọnwụ ya ihe ọbụla ị na-eme n'ụwa a sịkwa na mmadụ ọbụla na ị ga-eme ya nta na ị ga-eme ya emuo onye dị ndụ o nwere ike onye ahụ nwụọ nwuchie mana maka ihi na ọ bịara kwupụta na enwere ihe sere gị na ya ma ọ na na-achụgharị ya ma ọ na-esi ya na ị ga-egbu ya ma ọ na-esi ya na ị ga-eme ya ihe o nwere ike akpọọ gị afa achụgharịba gị na ọ bụ gụnwa gbuziri onye ahụ ma ọ bụ na o mesịa nwụọ anwụọ etu nunwa ka anyị si ewetalugo ozi na Mohbad abụrụgo onye nwụrụ anwụ all his fans niile nọzi wee na-ebe arịrị kedu ife Mohbad ga-eji wee nwụ ọ gịnị kpatara ọnwụ ya ebee ka Mohbad nọ Mohbad anọghọzi ịsa ajụjụ niile nụnwa ife kpatara o jiri wee nwụ mana o kelugo oke nke ihe dịka o siri wee bịa n'ụwa wee nọọ ihe ruru 27 years nọsịa wee kelee oke wee bụrụzie onye nwụrụ anwụ anyị na-asị ka chukwu kerie n'ala mkpụrụ obi ya n'udo ma kasikwazie ndị ezinụlọ Mohbad obi kasie all his fans obi mekwazia ka ya bụ egwu ya nke ọtụtụ ndị laikiri ghara ịbụ egwu danyụrụ adanyụ kama ka esi ebe afọ wee na-anụ afa Mohbad nụnwa ụwa ta ụwa